AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ịbịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị elegbula onwe gị elegbula onwe gị ghọta asụsụ a elegbula onwe gị lee anya ọ bụrụ na mmadụ abụọ chọọ ịlụ ọgụ ị ga-ahụ na onye a ga na-ele onye anya legbuo ya hụ na ọ dị ihe ọ pụrụ ime onye nke ọzọ gakwa na-ele ya anya legbuo ya hụ na ọ dịghị ihe ọ pụrụ ime ọ bụ ya na-akpata ị na-eji onye a ya sị gị hapụ ya gaa na-eji onye a ya sị gị hapụ ya nke a bụ otu ọ dị na ndụ anyị mgbe anyị na echiche ndị a na-agba mgba n'ime anyị echiche nke a na-eme ka anyị mara na ọ dịghị ihe anyị pụrụ ime m na-asị gị n'ụbọchị taa ekwela ka ụdị echiche ahụ legbuo gị hụ n'ezie na ọ dịghị ihe pụrụ ime edotela onwe gị n'ọnọdụ nke echiche ndị a ga-elecha gị anya sị agụkọkwa ihe niile onye kere gị tinyere n'ime gị ọ dịghị ihe ị pụrụ ime ị pụghị ịgbanwe ọnọdụ gị Chineke ekwela nke a abụghị oke gị ana m eme ka ị mata n'ụbọchị taa sị na otu ọ bụla o si dị na ịpụrụ ịgbanwe ọnọdụ gị ịpụrụ ịgbanwe ọnọdụ ezinụlọ gị ị pụrụ ịgbanwe ọnọdụ ihe niile gbara gị gburugburu kama nke a bụ naanị nke anyị ga-enweta site na ezigbo echiche iche echiche nke na-akwali akwali echiche nke jupụtara na okwu agbamume na echiche nke jupụtara na apụrụ m ime ihe a na-ahụ anya na ihe a m na-eme ga-adaba ọ dịghị oke nwatakịrị ịbụ nke na-epụghị ịrịọ amara nke Chineke ka ihe gbanwee n'ọnọdụ gị biko eledala onwe gị ị pụrụ ime nke ọma na ndụ kweta n'ụbọchị taa na agbanyeghị ihe niile nke gbara gị gburugburu adụmụwa niile nsogbu niile na ị pụrụ ime nke ọma kweta na nke a dị ire nye gị kweta na ọganiru gị abụghị nke na ị ga-ebido imenwe ihe asị nke a ọ bụkwanụ gịnị kama na ọ bụ ọnọdụ nke Chineke chọrọ idowe gị ọ bụ ị na-eme ihe elechaa gị anya hụ ihe ị na-eme hụ ihe si n'ụbụrụ gị na-apụta mmadụ enye Chineke otuto Chineke pụrụ ime nke anyị gị ọ dịghị mgbe Chineke kere gị ka ị rịọ nri ọ dịghị mgbe Chineke mere ka ị bụrụ onye ahụ nke ga na-edupụ ndị mmadụ edubata ndị mmadụ n'ụwa onye bịawa gị soro ya ihe a na-eme ebe ahụ ị maghị ọ bụ otu Chineke si kee gị gbanwee echiche gị n'ụbọchị taa Chụọ ụzọ iwulite onwe gị elu mee ka ị ghọọ ihe ahụ Chineke chọrọ ka ị bụrụ tinye onwe gị n'ọzụzụ gị onye mụ na ya na-atụgharị uche ị pụrụ iwulite onwe gị n'ụzọ dị iche iche ị pụrụ ịgbanwe otu ndị mmadụ si na-ahụ gị nwee ntụkwasị obi n'onwe gị ka ihe nke ga na ka echiche nke obi gị bụrụ na ị gafeela ogo nke ime ihe otu ọ pụtara ya dịwa hụ onwe gị n'ahịrị ndị ahụ edepụtaworo bụ ndị ga-eme nke ọma ekwela ka ọnọdụ onye ọ bụla nọ tinye egwu n'ime gị ga-aghara iji echiche nke Chineke nyere gị lụpụtara onwe gị ezi ihe nke ga-agbanwe ọnọdụ gị nke ga-eme ka onye ọbụla hụrụ gị mara si n'ezie ma ị dị ogologo ma ị dị mkpụmkpụ na ọlụ Chineke zuru ezu n'ime gị ọzịza nye nramahụ gị na ndụ ọzịza nye ịchụta ọganiru gị dị n'ọba aka gị bido n'ụbọchị taa gbanwee echiche nke obi gị ka ị mata ma a ga-enwe ọdịiche ma ọ bụ na ọ dịghị chetakwa isiokwu anyị n'ụbọchị gara aga sị ruekwa mgbe ị gbanwere ọ dịghị ihe pụrụ ịgbanwe na ndụ gị ya mere gbanwee echiche nke obi gị ka ndụ gị gbanwee na n'ịdị mma mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 72 224 070 7224 oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa obi. ka udo na amara chineke nọnyere ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na abụ ọma nkunu nyere anyị ka anyị tụkwasị Jehova obi unu emeela ezi enyi m na ọnụ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ana m ekele unu ụmụ chineke ndị na-anụ chineke n'oge a eji m okwu chineke na-abịakwute anyị n'ụbọchị taa ekpere m awụrụ na mgbe anyị ga-anụcha okwu a ka o wetara anyị na n'aha jizọs amen n'ụbọchị taa anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ abụọma isi iri anọ amaokwu nke mbụ ga-eruo na nke anọ abụọma isi iri anọ amaokwu nke mbụ ga eruo na nke anọ tutu m a na-agụ ya aga m achọ ka anyị kpee ekpere onye nwe anyị na chineke anyị meela n'ihi na ebo chi na-emeso ụmụ ya nke ọma imeela n'ihi ndụ na ahụike nke i nyere ndị gị imekwala n'ihi ohere ọma nke inyere nyere anyị n'okwu gị ọzọ n'ụbọchị taa dị ka anyị na n'okwu gị ya bụrụ anyị ngozi bụrụ anyị ahụike bụrụ anyị ọganiru n'aha Jizọs amen m iri anọ amụkwụ nke mbụ ya sị elesiri m anya Jehova ike o wee tọrọ m ntị ya n'ala nụ ntiku m o wee mee ka m si n'olulu mbibi na apịtị nke ala ụrọ rigopụta o wee mee ka ụkwụ m abụọ guzo n'elu nkume dị elu ọ na-eme ka nzọụkwụ m niile guzosi ike uwe tinye abụọ ọhụụ n'ọnụ m bụ otito dịrị Chineke anyị ọtụtụ mmadụ ga-ahụ ya tụọ egwu wee tụkwasị Jehova obi amen onye dere abụọ ma mere ka anyị mara na mgbe ọbụla anyị nọ n'ime ọnọdụ nke a na-ahụta n'elu ụwa taa ma anyị nọsie ike n'ilekwasị Chineke anya o nwere ndị ọzọ na nsụgharị ya mere ka anyị mara sị na echere na jizọs na-echerela chineke na ndidi onye na-enweghị ndidi ya na chineke agaghị emekọ ihe nke ọma n'ihi na onye ọbụla gị na-elesi anya chineke ike ga-eji mmụọ nke ndidi chere oge chineke mana obi ụtọ m bụ na onye dere abụ ọma mere ka anyị mara na nlesi anya ike o lesiri anya jehova ọ bụfụghị na nkịtị ọ sị na elesiri anya jehova ike ọ tọrọ ya ntị ya n'ala ala ntiku ya n'ụbọchị taa nwa chineke onye na eke ntị n'olu m ka ha rabụ mkpa niile nke isi na-etikwusi jehova ike ka onye nwe anyị tọrọ gị ntị ya n'ala ma nụ ntikwu gị n'aha jizọs amen ọ sị na o mere ka ya siri n'olulu mbibi n'olulu mbibi na apịtị nke ala ụrọ rigopụta ọ bụrụ na ị nọ n'elu ụwa a ị gabigabeghị ọnọdụ nke na-eweta anya mmiri aka maọbụ ntiwa obi ị gaghị akọtacha ihe onye dere abụọma na-ekwu n'ihi na ọ dị ọnọdụ nke mmadụ ga-ahụta onwe ya ya dịka olileanya gị. ọ bụ n'ụdịka ọnọdụ a ka onye dere abụọma sị na elechiri anya Jehova ike o wee nụ ntikwu ya o wee mee ka o si n'olulu mbibi rigopụta ọtụtụ nọ na ọnọdụ nke n'anya nke mmadụ olileanya adịkwaghị ọtụtụ nọ n'ọnọdụ nke n'anya nke mmadụ ha amakwa ihe a ga-eme ya mana obi ụtọ m bụ na akwụkwọ nsọ gbara ama sị na ọ dịghị onye ọbụla gị lesiri anya Jehova ike Chinekele eji agbachi nkịtị ọ sị o wee mee ka ụkwụ m abụọ guzo n'elu nkume dị elu ọ na-eme ka nzọụkwụ m niile guzosi ike onye nwanyị kwesịrị ntụkwasị obi o nweghị ihe na-eje anya chineke anyị omume otu onye dere abụ ya agụọ sị ihe anyị chukwu ihe anyị chineke o nweghị ihe na anyị chukwu n'ezie n'ezie O nweghị ihe na-anye Chukwu n'ezie n'ezie mgbe ị kpọkwuru Chineke n'oge mkpa ahụ lụọ ọnọdụ ahụ dị ka o ihe otu a ga-esi mee ya akwụkwọ nsọ na-agba àmà sị na Chineke anyị pụrụ ime ka anyị siri n'olulu mbibi n'olulu ala ụrọ n'olulu ala apịtị rigopụta na ọ pụrụ imekwa ka nzọmụkwụ anyị guzosie ike n'elu oke nkume ahụ ebe na-atọ m ụtọ mgbe ọbụla m gụrụ abụọ m abụ n'ahịrị nke atọ ebe ọ sị o wee tinye abụ otito ọhụụ n'ọnụ m chineke anyị bụ chi na-eje eme ihe dị ịrịba ama o ji eme ihe dị ịtụnanya ọnọdụ ka anyị nọ n'ime ya taa ana m agwa gị ana m ekwubi okwu n'isi gị sị na chineke anyị na-efe chi ahụ onye kere eluigwe n'ụwa na ọ ga-etinye abụ otito ọhụụ n'ọnụ gị n'aha Jizọs amen ọ sị na ọtụtụ mmadụ ga-ahụ ya wee tụọ egwu wee tụkwasị Jehova obi ọ bụ ebe a ka Chineke na-esi esi eme ihe ọbụla ọ na-eme ka mmadụ okereke wee tụọ ya egwu ka mmadụ okere eke wee tụkwasị ya obi tụkwasị Chineke obi n'ime ọnọdụ a Legidesie Chineke anya n'ime ọnọdụ a ọ ga-emere gị ihe a mmadụ na-apụghị mere gị otu onye dere abụ amakwa m si na ọ na akwụkwọ nsọ aka ka ọ gbanyere ụkwụ dee abụ ahụ ọ napụtawo m n'ala mpete o mewo ka m guzo n'elu oke nkume o tinyewo abụtọ n'ọnụ nta abụ otuto aleluya ịma mma Chukwu ọnụ apụghịkọ ịkọ ya ịhụnanya ya ọkarị ha na-aghọta udo nke ọ na-enye ụwa apụghị ya o kwesịrị otuto Aleluya ọ na-apụtawo m n'ala mbite otuto aleluya o nwere bụrụ nke bụrụ n'ala mpete nke ọrịa ya bụrụ n'olulu ala mpịtị nke ụkọ olulu ala mpịtị nke amụtaghị nwa alụtaghị di alụtaghị nwaanyị enweghị ọrụ enweghị ihe oriri okwu chineke na-eme ka m mara n'ụbọchị taa okwu chineke na-eme ka ị mara n'ụbọchị taa na chineke pụrụ ime gị siri n'olulu mbibi ahụ rigoro pụta ka ị na-atụkwasị ya obi ka chineke gọzie gị gọzie ezinụlọ gị gọzie ọpụpụ na mbata gị kwee ka ihe dịrị gị nke ọma ka ị nwee ike nwee abụ otito ọhụụ ị ga-abụkwuru jehova ka ọ dịrị gị otu a n'aha jizọs amen Onyenwe anyị imeela n'ihi okwu ole na ole nke anyị nụrụ n'ụbọchị taa. ịbụ Chineke onye na-eje anụ ma zaa ekpere ndị ya. Ka ha rabụ mmadụ niile na-elesi anya gị ike, ka ha rabụ mmadụ niile na-etikwuru gị n'ụbọchị taa n'ihi mkpa nke na-akpa mkpụrụ obi ha. Biko siri n'olulu mbibi dọpụta ndị gị. Kwee ka ndị gị guzoro n'elu oke nkume ahụ. Tie ya bụ otito ọhụụ n'ọnụ ndị gị. I meela ezi Chineke anyị n'ihi na amamsị m na ekpere a n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara jizọs anya site na nzọpụta na mgbapụta anyị nọ n'aka chineke ka anyị tụkwasị jehova obi obi anyị niile ọ ga-enyere anyị aka legide jizọs anya bụ isiokwu nke onye mgbasa ozi wetara anyị n'ụbọchị taa daniel michael imena n'ozi ọma nke taa ama m na na-atụkwasị chineke obi ama m na ọ ga-egburu gị mkpa gị niile imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke nọnyere gị ngọzi na amara ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen gee ozioma ọma nke na www.awr.org gị tinye asụsụ igbo ka anyị nọ n'ekpere kwere na chineke ga-enyere anyị aka

mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dotcom maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo